AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwọ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa Igbo ibe m ndeewo n'ezie eji m obi ụtọ na-anabata gị na ohere ọma nke anyị nwere n'ụbọchị taa iji leba anya na ntụgharị uche nke okwu nke ezi na ụlọ arịrịọ mbụ ka chineke gọzie gị ka onye nwe m na-edu gị ka udo ya chịa n'ime obi gị ka mara ya kpuchite gị n'ezinụlọ gị n'ụbọchị taa biko ka anyị tụgharịa uche n'isiokwu ahụ nke na-asị akparamagwa nke inwe mkpebi akparamagwa nke inwe mkpebi Theodore Roosevelt mgbe gara aga ka ọ na-ekwu okwu o mere ka matasị n'oge ọ bụla nke kwesịrị inwe mkpebi na ihe kachasị mma ka imee bụ ime ihe kwesịrị ka imee ihe ọzọ nke kachasị mma ka imee bụ ime ihe nke na-ekwesịghị ka emee ma nke kachasị njọ ị pụrụ ime bụ ịnọdụ kụkụwa aka na-enweghị mkpebi ọbụla ọtụtụ ndị mmadụ ndị ọ na-abụ ha agakọta ha eguzo n'ụzọ nwanne m nwoke nwanne m nwaanyị n'ezie onye ndụ ya dị otu a onye a na-agakata ihe eguzo n'ụzọ ọ dị ihe ọ bụla nke na-aga n'okporo ụzọ ahụ ga-akụrụ ya ọ bụrụ na anyị ga-amụta inwe akparamagwa nke inwe mkpebi mkpebi nke atọrọ ntọala ya n'ime amamihe mkpebi nke e nwere n'oge na n'ụzọ nke kwesịrị ka esi nwee mkpebi dị otu a ga-amarasị na anyị ejidela ọkpụrụkpụ ihe abụọ aka nke dị mkpa iwetara anyị udo na ọganihu na ndụ obi dị m ụtọ n'ihi na ụfọdụ bụ ndị na-agbado n'ime ụzọ dị otu a ndị a amụtawo inwe mkpebi mgbe kwesịrị ka enwee mkpebi ma n'aka nke ọzọ ụfọdụ n'ime anyị bụ ndị na-enwe mkpebi oke ngwa ngwa a na-atọ ntọala mkpebi a ụfọdụ n'ime anyị bụrụ ndị ọ na-egbu oge inwe mkpebi ụfọdụ bụrụ ndị na-enwe mkpebi nke a na-atọghị ntọala ya na amamihe ụfọdụ bụrụ ndị na-anaghị enwe mkpebi ma ọlị ndụ nke mụ na gị na-ebi n'ezie bụ ndụ jupụtara n'inwe mkpebi ọtụtụ mkpebi ka anyị na-enwe ụbọchị niile ị pụrụ ikpebi n'ụbọchị taasị agaghị m ehi ụra ngwa ngwa emere m ode akwụkwọ nke nzukọ nke ndị isi n'ụlọ ọrụ ebe m na-arụ ọrụ ma nzukọ nke ikpeazụ enwere enwebeghị m ike nhazie ihe mere na nzukọ ahụ nzukọ ọzọ na-abịa echi nke a kpatara m ga-eji wee wepụta ohere n'abalị a were hazie ihe ndị ahụ ị pụrụ ịsị agaghị m aba ụlọ akwụkwọ ugbu a ma ọ bụ n'afọ a afọ na-abịa abịa ka m ga-ejikere ịba ụlọ akwụkwọ nke a bụ inwe mkpebi ị pụrụ inwe mkpebi sị ebe a kpọrọ m oriri n'ụbọchị taa agaghị m aza ọkpụkpọ oku a n'ihi na ahụrụ m na ọ dị uru ọ pụrụ ịbara m ị pụrụ inwe mkpebi n'ụzọ dị otu a ị pụrụ inwe mkpebi sị n'abalị a onye ọ bụla ga-aṅụ garị n'ụlọ a ọ bụ ya bụ ihe anyị ga-eri anyị pụrụ inwe mkpebi sị akwadobeghị m ihe m ga-eji wee gaa ọrụ echi aghọtabeghị m uwe m ga-eyi gịnị ka m ga-eyi gị nwee mkpebisi lekwa akwa nke chọrọ iyi lekwa otu ị chọrọ ịdị aga ọrụ ụbọchị na-abịa abịa anyị nwere ohu awa na anọ n'ụbọchị ị pụrụ inwe mkpebi ihe ị ga-eji awa ndị a mee anyị pụrụ inwe mkpebi sị ụdị ọrụ a bụ ihe m chọrọ na ndụ m ị pụrụ inwe mkpebi sị nwa agbọghọ dị ogologo dị ọcha ma mma ọ bụ onye ọ masịrị m ka mụ na ya mekọọ ihe ịpụrụ isi. ịsị nwoke dị otu a onye na-atụ egwu Chineke ọ bụ ya bụ onye m chọrọ ka mụ na ya mekọọ ihe ịpụrụ isi akwụọ m ụgwọ ọnwa n'ọnwa a lekwa ebe m ga-etinye ụgwọ ọnwa m lee ebe m chọrọ ka ọ baa ma ọ bụ aga m eji ụgwọ ọnwa nke ọnwa a welitatụ ụlọ a nke m na-arụ elu ị pụrụ inwe mkpebi ịsị na ihe ọ bụla nke ị chọrọ ime na Chineke ga-abata n'ime ya ihe ndị a dum bụ inwe mkpebi gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụnarị onye ahụ nke ọ na-ara ahụ maọ bụ nke na-anaghị enwe mkpebi onye ahụ ekpebiwo n'otu ụzọ ma ọ bụ ụzọ ọzọ si na ọ gaghị enwe mkpebi ọ bụrụ na ị were nkeji ole na ole kpọrọ echiche gị laa azụ na ụdị mmadụ ndị a anyị gụgasịworo n'ụzọ nke esi enwe mkpebi a ga-agụ gị n'ọnụ ọgụgụ nke ndị na-enwe mkpebi mgbe e kwesịrị ka enwe mkpebi n'ụzọ nke kwesịrị ka enwe mkpebi mkpebi nke e nwere n'ime amamihe ọ bụrụ na ọ dịrị gị otu a ịbụ onye Chineke gọziri ịbụkwa otu onye n'ime mkpụrụ mmadụ ole na ole ndị na-esi otu a ebi ndụ ma ọ bụrụ na ị dabara na mpaghara nke ndị ahụ ọ na-ara ahụ ime mkpebi ma ọ bụ na ị dabara na mpaghara nke ndị ọ na-abụ mgbe ọ bụla a chọrọ ime ihe agaghị atụle ya atụle eme mkpebi ngwa ngwa ya bụkwaranụ na ị dabara n'ọnọdụ ndị ahụ na-ana enwe ike kpebiere onwe ha ihe ọ bụla nke ha na-eme ka ọ fọdụ na-emere mkpebi ahụ n'ụzọ na-ekwesịghị ekwesị ma ọ bụ n'ụzọ nke kwesịrị ekwesị ọ bụrụ na ndụ dị otu a dị n'ime gị nwanne m nwoke nwanne m nwaanyị nke a bụ ohere nke ị kwesịrị iji mụọ otu a ga-esi wee nwee mkpebi nke amamihe dị na ya na mkpebi nke ekpebiri na mgbe kwesịrị ka e nwee mkpebi ya na n'ụzọ nke kwesịrị ka esi nwee mkpebi dị otu a nwanne m nwoke nwanne m nwaanyị ọ bụ ezie na inwe mkpebi na-aratụ anyị ahụ onye ọ bụla nke na-achọ ime Chineke mbụ n'ime ndụ ya n'ihi na anyị ga-abụ ndị ọ ga-amasị inwe mkpebi nke ga-atọ Chineke ụtọ nke a ga-enyekwara n'anyị aka anyị abụrụ ndị akparamagwa anyị ga-abụ nke wulitere elu n'ụzọ kwesịrị ekwesị n'ihi na okwu nke Chineke na-adụ anyị ọdụ ụbọchị niile ime ka anyị mata otu esi enwe ezi mkpebi na mkpebi nke na-erughị eru naanị ihe anyị kwesịrị ime bụ ige ntị ma mụta ịghọta ozizi nke Chineke na ihe nke Chineke chọrọ ka anyị mee ọ bụ ezie na ọ dị mkpebi ndị ụfọdụ ndị kwesịrị ịbịa n'ụzọ anyị nke anyị ga-asị na anyị ahụghị ebe akwadoro ya n'akwụkwọ nsọ ọ daba otu a gịnị ka ị pụrụ ime onye ọ bụla n'ezie nke chọrọ ime ihe nke na-atọ Chineke ụtọ bụ onye na-adaba n'ọnọdụ dị otu a ma Chineke aghaghị eduzi onye nke dị otu a ma ọ bụrụ na ịtụkwasị ya obi ọ ghaghị inye gị amamihe nke ga-edu gị ma wetakwara gị obi ụtọ n'ikpeazụ gị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka anyị na-atụgharị ihe ndị a n'obi anyị onye nwe m ga-anọnyere gị mee ka ị bụrụ onye ga-enwe echiche nke ikpebi ihe nke ziri ezi ka ọ dịrị gị otu a onye okenye eze nlewemchi anyị na-ekele chineke n'ime ndụ gị na ndụmọdụ nke ị nyere anyị n'ihe gbasara ezinụlọ n'ụbọchị taa arịrị ekpere anyị bụ ka udo na amara chineke na nduzi chineke nọnyere gị na ezinụlọ gị n'aha jizọs amen ọ bụrụ na ihe ndị a masịrị gị onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com ezi nwa chineke ọma na-ege ntị n'ọnụ nwayọ ma anyị ga-ewetara anyị abụọ ma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke nọ na njikere ka anyị tinye ya n'ekpere onye nwanyị anyị ọ ga-emezuri ihe ndake na obi gị Chineke agaghị echefu ụmụ nke aka ya mọdị mma ma njọ anyị bụ ụmụ ya asị na nne echefu nwa ya Chineke agaghị echefu dị ka anyị na-aga n'iru n'okwu onye nwe anyị na ịkọwata ọdịmkpa ọ dị anyị nwee ike mara na anyị bụ ndị ọbịa n'elu ụwa ka anyị nwekwa ike ịmara na ụlọ anyị dị anya ọ bụ na oge awa anyị nọ n'ihe mgbagwoju anya dị ka ndị mbi n'ala ndị ndị dị ndụ n'ezie na nkega nke a ọ na-emetụ m n'obi ime ka o doo anya anya na ụzọ ụlọ na ọ dị anya n'ezie na mgbe anyị lere agba nke mbụ anyị hụtara na anyị nwere ụlọ nke isi ya bụ ụra ụzọ ụlọ ugbu anyị na-ele ya anya ụzọ ụlọ dị anya na agba nke abụọ ajụjụ ga-abụ elee otu anya ya dị olee otu dị anya ya dị n'ezie nwanne m nwoke nwanne m nwanyị anyị na-amata na Chineke na onwe ya dị ka onye bụ onye ndu m nke ije anyị n'elu uwe a na anyị dabere na Chineke na anyị ga-erute ụlọ anyị ebe ọbịa bụ onye kpọ anyị na-eje ije n'ezie n'ezie ọ dị mma ka anyị nwee nhụko n'ihe gbasara ịṅụmi ịmata chi ka anyị na-efe bụ onye kere eluigwe n'ụwa ọ bụ ihe dị mma anyị daberesịrị na ya dabechara naanị ya tụkwasị ya obi anyị ọrụ anyị niile na uche anyị niile ọ bụ karịa were onwe anyị nye ya ka ọ bụrụ onye ga na-edu ndụ anyị ma ihe anyị na-eche ma nke anyị na-ekwu ma nke anyị na-eje otu anyị si eje ije ka ọ bụrụ chasịa naanị Chineke na-edu ọ bụ ihe ga-emenụ ka ị nwee ihe ọmụma nke bụ otu ị ga-esi jeruo ije ahụ n'ụzọ dị anya ụzọ ahụ dị anya n'ihi na ụlọ dịkwa anya ebe isiokwu anyị taa ga na-atụwa aka bụ na ihe mere na ndị eze nke mbụ isi iri na iteghete amaokwu anọ ji eruo na nke ise n'ezie ka amara onye nwe anyị bara anyị ụba n'oge awa dịka anyị na-ege okwu ọnụ ya site n'akwụkwọ nsọ ya dị omimi n'aha Jizọs amen ebe ahụ na-asị otu a ma ya onwe ya jere ije otu ụbọchị na ọzara, bịa nọdụ n'otu osisi brum ọ rịọ Chineke ndụ ya ka ọ nwụọ sị ozuwo ugbu a Jehova wepụ ndụ m n'ihi na mụ onwe m adịghị mma karịa nna m ha vas 5 odina rara ụra ma n'okpuru osisi brum ma lee mmụọ ozi na-emetụ ya aka sị ya bilie rie ihe amen ihe anyị na-ekwu okwu ya ọ bụ gịnị ọ bụ na onye ji ije onye na-eje ije ga-enwe njikere onye na-eje ije kwesịrị ịma ije ọ na-eje kwesịrị inwe nhuku n'ime ije ahụ nhuku nke anyị ga-enwe n'ebe obibi anyị ahụ dị oke ọnụ ahịa bụ alaeze nke Chineke ọ bụ gịnị ọ bụ na ebe anyị na-agaghị anwụ anwụ ebe anyị na-agaghị arịa ọrịa ebe ike na-agaghị agwụ anyị ndị a bụ ihe anyị ga-eji n'obi anyị zụlite mkpụrụ obi ime ka anyị guzosi ike ije njem ahụ dịka nwoke akwụkwọ nsọ na-agbara anyị ama ebe a na akwụkwọ ndị eze nke mbụ tiri na iteghete amaokwu nke anọ ga-eruo na nke ise nwoke ahụ bụ nwoke anyị maara nke ọma anyị jikwa akasi onwe anyị obi nke anyị jikwa na-amụta ihe n'akwụkwọ nsọ a na-akpọ Elija Elija bụrụ onye amụma nke Chineke onye nke Chineke họpụtara ijere ya ozi n'ọgbọ nke ya ma otu ihe anyị hụtara bụ na Elija bidoro nwa aramahụ aramahụ Elija ruru n'ogo nke ọ bịara lee anya na ọ na-ahụkwa ndị ya na ha so na-agba ọsọ ndị ya na ha so na-eje ozi o onye ọ na-ahụ n'ihi na chi ọzọ ejupụtala n'obodo ya naanị ya naanị ga na-agaji ije ije dum ọ na-aga bụkwanụ na o nweghị si ee na ije ya na-eje taa na ya ga-ejeru ya na njedebe ma ọ bụkwanụ na ọ ga-afọrọ nwantịntị o nweghị mgbe Elija nwere ọmụma ihe dị otu a ma ihe ọ ma bụ na ya nwere Chineke onye na-edu ya ọ bụ ihe mere na o kpọọ chineke n'oke olu si ya ma ọ bịa bịa ewepụ ndụ ya n'ihi na ike agwụla ya ebe ọ bụ onye ozi dịka elija ike gwụrụ ya onye chineke họpụtara n'ọgbọ nke ya ije ozi ike gwụrụ ya gị onwe gị taa anyị onwe anyị taa anyị na-enwekwa ike ọgwụgwụ banyere ọnọdụ anyị n'elu ụwa taa ihe dum na-eweta ike ọgwụgwụ juru anyị gburugburu n'ime nke a ọbịa nke bụ nga anyị siri na-achọ ime ka o doo anyị anya na ike ọgwụgwụ abụghị ihe ga-eme anyị anyị ada na ọrụ ike ọgwụgwụ bụ ime ka ohere anyị na Chineke kwesịrị iji kpaa ụrị bụrụzie ihe nke gbara anyị ghara. gịnị ka m na-akọwa n'oge awa a? ihe m na-akọwa bụ na elija dịka onye amụma nke chineke kpọtara ijere ozi na ike gwụrụ ya eleghị anya dịka akwụkwọ nsọ na-agba ama agụụ gụkwara ya eleghị anya o chere echiche nnukwu eleghị anya obi ya abụkwaghị ka ọ gawa n'elu. ịbụ onye ozi nke Chineke mgbe ihe ndị a niile bịara dakwasị n'arụ dị ka mmeso nke ajọ ọnọdụ ọ ga-eme ka onye ọbụla nke na enwela olileanya n'ebe ndụ nọ bido chewa otu ọ ga-esi mee ka ndụ ya gwụsị ya ka o nwee ike izuru ike ọ bụ ebe ahụ ka ọ sọrọ mba ịnwụọ ọ bụghị ebe ahụ ka ọ sọrọ ma ihe a na-ekwu okwu ya bụ na ebe anyị kwesịrị iledo anya n'oge awa ndị a bụ naanị ime ka anyị na Chineke dị na mma n'ihi na tutu mgbe anyị bidoro n'agba nke mbụ anyị hụtara ụdịrị mmadụ Chineke bụ Jeremaịa ohu na iteghete amaokwu nke iri na otu kọwara na Chineke na-echere anyị echiche ọma ụtụtụ na ehihie na echiche nke Chineke bụ na anyị ga-adị mma ọ na-enwekwa nhụkọ ebe ị nọ ị na-echetakwa na n'oge a anyị lezie anya akwụkwọ Deuteronomi isi asatọ amaokwu nke iri na asatọ Chineke gwara anyị ebe ahụ na ọ bụghị onwe ya na-enye anyị ike ịkpata akụ ọ bụrụ na chineke na-enye gị ike ịkpata akụ gịnị bụ ihe ọzọ ị ga-eji dọgbuo onwe gị n'ọlụ gịnị bụ ihe ọzọ ị ga-eji dọgbuo onwe gị n'ọlụ ibutere onwe ya ike ọgwụgwụ n'elu ụwa taa anyị nọ n'ime ọ bụ ihe ị ga-eri eri ọ bụ akụ na ụba kedu ụdị ihe ga-eme gị taa ị nweghị ike ịrapara na arụ chineke n'ezie n'ezie ana m eme ka o doo anya n'akwụkwọ Ditronomi isi iri atọ amaokwu iri na iteghete ruo na nke ohu mere ka anyị mara na anyị bụ mmadụ kwesịrị ịrapara na-arụ Chineke anyị ige ntị ime ka okwu ọnụ ya nwee nhuku n'ebe anyị nọ dịka onye na-echere anyị echiche ọma Ejiji udo inye anyị ọganiru n'ezie n'ezie ị na-ele ihe anyị ji na-ekwu okwu a n'oge awa ị na-ele ihe anyị ji na-ekwu okwu a n'oge awa ọ bụ ka anyị nwee ike ịmara si ee dịka ọ bụ mmasị Chineke si na anyị ga-adịrị ya ndụ nwee ike izu oke ma laruo ụlọ ọ bụ ka anyị nwee nhuku na tigbuo tigbuo zọgbuo zọgbuo ihe afọ na-eri na ọnọdụ niile dị iche iche agaghị eduru anyị nso ụlọ anyị dị anya kama ọ ga-ewetara anyị ike ọgwụgwụ ka anyị nwee ike iburu n'obi taa na akwụkwọ mmatụ isi anọ amaokwu nke anọ ọ bụghị naanị achịcha ka mmadụ ga-eri dị ndụ kama okwu ọnụ ọbụla nke si jizọs n'ọnụ maọbụ chineke n'ọnụ ya mere ndị enyi m ndị mụ na ha na-agba ọsọ ịlarụ ụlọ anyị n'oge awa Chineke nọ na njikere iduru anyị ụlọ ma otu ihe bụ ka anyị mara na ụzọ dị anya ebe ụzọ ahụ dị anya Jizọs dịka onye ndu ga-eduru anyị n'udo ka anyị hapụ ihe ndị a dum anyị na-achụ n'elu ụwa nke anyị nọ n'oge awa bido chọwa ihe nke eluigwe ka o wee ya bụrụ ihe gị ime anyị taa anyị ele anya marasị ee na oge ahụ eruola nso oge anyị dị mkpụmkpụ ma ụzọ dị anya nwanne m ribe nke aha ama onye nwe aghaghị inyere anyị aka dịka anyị na-agba ọsọ ịlara ụlọ n'ụbọchị ndị a niile n'aha Jizọs Kraịst onye nwe obi ụtọ ka anyị na-ekele onye mgbasa ozi nwa chineke tere mmanụ nwanne anyị nwoke kensley imela na ọma nke nyere anyị taa ozi ọma nke pụrụ iche ara ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba ume n'ihe ọ bụla nke itinyere aka n'ime ụwa anyị nọ n'ime ya amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at yaho dotcom maọbụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara n'ịwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo